ihe ga-enyere gị aka ma ị na-eme nchọnchọ ihe ndị anyị ji eme nchọnchọ n'ọba akwụkwọ anyị nke dị n'ịntanetị ihe ndị anyị ji eme nchọnchọ ga-enyere gị aka ịmụta gbasara isiokwu dị iche iche ụfọdụ ihe ndị anyị ji eme nchọnchọ n'ịntanetị bụ nkọwa okwu ndị dị na Baịbụl na akwụkwọ ndị ama Jehova ji eme nchọnchọ ebe edere denye isiokwu n'ọba akwụkwọ anyị nke dị n'ịntanetị nwere ike inyere gị aka iji akwụkwọ ndị ahụ achọta ihe Idenyewe ihe n'ebe ahụ e dere denye isiokwu arụ ụfọdụ ga-apụta n'okpuru ya ị ga-ahụ okwu bụ isiokwu n'akụkụ okwu ọ a kọwara n'akwụkwọ ndị ahụ mee ihe a denye Jehova n'ebe ahụ edere dere denye isiokwu pịa Jehova nke e dere isiokwu n'akụkụ ya ị ga-ahụ ebe ndị ọ gbara n'akwụkwọ ndị anyị ji eme nchọnchọ isiokwu agwụla